emeka daalụ daalụ ka otu ị dị adị m mma ụtago m nsowadị nsowadị ka ebe nọ m chọrọ ka ị bịa n'ogbe mgbe fụ m n'abalị a ee bịa bịa fụ m mana ehm, e nwere nwanne m nwanyị. Eh, ada ọ nwanne m nwaanyị ka eh, osi si obodo oyibo na-agbadata chọọ ka ị bịa fụ ya ifu ị ga-afụ ya n'anya mma ifi na-eri hmm? ọ onye nke m ka ịbụ bakwa onye m ka ịwụ ama enye gị ifi na-aga mma ifi na-eri eme ka ekwu <laughs> emeka onye nke m mekus mama ma ife na-eri ị ga-ala ike ya nsogbu adịrị nso mgbe ibrahim mekus ụzọ niile ebe niile wee nnọọ dị pepee n'akụkụ hmm. mkpọkọta anụnwa ka obodo naijiria ya anụnwada afọ asatọ gara aga hapụrụ ya abechi onwe ihe gbanwere n'ime obodo a o nwekwa ihe m hụrụ o nwere ike iwe okporo ụzọ legos ka ọ na-ekwu ọ dị ka ọ legos <laughs> na amaechi ife ọnụ okporo ụzọ niile a makacha ebe niile bụrụ nnọọ pete mm. amaechi nke nwa <laughs> ịma ihe mere obodo niile na-agbalị na-anwa ka obodo ha mma karịa obodo ndị ọzọ ọ ihe mee bụ ihe bute m obodo a hmm. ga-edobe m ruo ọnwa atọ ya m ka ga-anọ ya ka ntinye n'elu ka nkiri nne biko ihe ọnwa atọ biko amechi na ọkwa ịgbakọ unu tiri n'ụlọ nke ahụ na unu awee egede hmm. daalụ <laughs> onwe ihe a na-achọrọ gị ị chọrọ mmanya na-atọ biribiri so ị chọrọ nke na-aba n'anya mm. ah, Uju Nkechi aha wetara mmiri oge o nwee ihe m chọrọ ịgwa gị ị mana o nwee ihe pụrụ iche ebe ị nọ mma gị a enweghị atụ ọ Изоклоплича. Саламия. Сазна на мисивико. Onwe ihe Não. ka ya n'ụwa chaa acha Achọrọ m ka ịwụ ezigbo onye m. Emeka were não n'ọnwa ya. Ịgbazi n'ụka ọsọ jide ya A Ọ dị m ọkụ que Achọrọ Odoziakụ m, nwunye m, mata hụrụ gị n'anya. Emeka, ịma ihe mere ya bụ ị ga-enye m obere ohere ka m chee ya eche maka ịma ihe dị ụta ada anọkọta wụbanye n'ime ya na ị ga-enye m obere ohere antị ya cha ịnụgo always mana achọrọ m ka ịghọta ma ahụ m na achọrọ m ka ịwụ oh. dozie akụ m Nkechi! Nna, o nwere ihe na-enye m nsogbu. Ọ gịnị wụ ya ahụ? Ọ bụ maka odogwu Emeka. Kedu maka ya? Otu o si akpụgharị ụmụ nwanyị, ya dị ka m na-eyigharị akwa. o Owu eziokwu, ihe kwuru wụ eziokwu. Hai! Ụmụ nwanyị ụmụ nwanyị ha niile na-eru ofu ọnwa. Ihe na-atụ m ụjọ wụ ọrịa obiri na aja ọcha na-arụ ezi n'iru chaa chaa chaa chaa. Hai! nnukwu emeka nnukwu emeka ime ife a ga-eme ugbu a a ga-akpọ ya wee nye ya ndụmọdụ gụnwa ga-akpọ ya nye ya ndụmọdụ ọkụghị enyi gị nwoke enyi gị nwoke kwa onye ashịrị gụnwa bụ onye ashịrị onye ashịrị dị ka gụnwa na onwe gị ukwu onye ashịrị ya gbagbuokwa gị Ogechi na-enyere m nsogbu ọ na-akwara m isi ike <laughs> hmm? Emeka ọ dịka gba agaghị egwu ọfụma onwe oh, ihe ọzọ nwere ike m emechara m ihe mma ya aka na-eme m isi ike na-enye m nsogbu Emeka Emeka iji ego Emeka mere nwa ihe ọ na-afụ bụ na ndụ ya niile Emeka kpọgharịa nwa n'obodo a gosi ya gosi anyị iji bụrụ nwoke nye m na-ekwu gwarịa nwanne m ka ọ bụ ọ ga-ekwute hmm. eji m ego akụ na ụba nsogbu adụ hapụrụ m ya eziokwu ọ ga-akọrọ gị chụpado ya chụpado ya ga-ekwe nwanne m ka that's what the thing go. I like the way you did, put it on me, on my ring go. that's what the thing go. I like the way you did, put it on me, yeah. Ekweji, but you know the so ekweji. chọọ ka ịgwa m eziokwu ka o tishi wee fuo enyi m nwoke Emeka Emeka ọ hmm. ezigbo mmadụ hafụ m ya ka ezigbo mmadụ ọ makwuru mma nwoke ịma Emeka enyi nwoke fụrụ gị n'anya ọ na-anwụrụ gị ọ gwago gị hmm. ka enyi chezi Piku piku piku kamna yogi chiba ye chichofuma chiba ye chichofuma. Ọ dị ka onwe ego ọchọ. Onwe ihe onye m. Emeka wee nye m nwoke mma onye ọwụ. O? Iwe nwanne m nwaanyị mma eduje O? Ma agba. Emeka enyi nwoke gwara m na ọ bịara ebe a taata. Hmm, ahụchatụrụ m ya ahụcha. Na enwụchatụrụ ya. Hmm. Ka ihe mere ebe a taata. Ihe dị ka gịnị? Ka ihe gị na nwatakịrị nwaanyị a mere n'ụlọ m ebe a taata. Ihe nwọ ihe ọhụrụ. N'ụlọ m, leka ngwa gị achọkwa m iberibe a n'ụlọ m ọzọ. Biko, biko, biko, biko, biko, ka ihe ọ ekwukwala ụta ahụ agbamokwu ọzọ esikwala ụta ahụ agbamokwu ọzọ ị nụrụ ya ọnwaki na-agwa nwaki si otu agwa okwu ee eh, ife mmadụ ka ebisi obodo oyibo wee bata ịchọ ịlara ụlọ akwa ya leka ngwa gị ihe anwakwụla anwa emeghe n'ụlọ m ọzọ ihe m na-agwa gị maka ihe emeghe n'ụlọ m ọzọ ụlọ a ga-ada ịna ihe m na-agwa gị ụzọ̀ agụụ̄ sọ̀ afufu kà ụ̀wà àgwụla m̄ afụfụ gị̄ ya bụ nà ụ̀dịrị ndụ̄ anyị na-ebi ndụ anyị na-ebi na-àmịgharị pịòm pịòm pịòm na amị kà azụ̀ èpiro jee nà ǹke Obinna èpiro e jee nà ǹk nà nà nà ǹke Ifeanyị̀ èpiro jee nà ụ̀dịrị anyị na-ebi agwụna m ike nne ọ bụ na ọ gwụbèghì ike ike ya agwụna m. ọkwa n'eziokwu ka kà ị kwù mànà nwanne m jiri ya nwayọọ.

mmadụ etinye n'afọ n'ezigbo agụụ ji m ebe a afọ na-atakasị m ụmụ obere n'ife n'ime ụlọ nọ ee ndị gịnị onwe nne idebele ebe ahụ biko ọkwa garị bụ n'ihe dị ebe ahụ ị na-aṅụ garị ije nwụọ garị No. Oh. asị m ka mma ka o wee ihe chọọ onwe ihe nchọ nchọ mma e ka mara o sowajụrụ isi mana achọm ihe onye ọbụla achọm ịnọ sọ mụọ ịnụnụ sowadị onye isi odeakwụkwọ odeakwụkwọ e. onye isi biko bịa biko nna m bata ga gwara m ya na ngaji nri n'ihi ị ga achịta ọ dị gị ka na-alaghachite azụ

ibi ilé ẹ̀gbọ́n àmọ́. Lizzy, ìmọ̀nà ìmọ̀nà ó tègbó fún àná. Fáàbílẹ̀! Ìwọ̀n àkọ́ ahẹ́wọ̀n àmọ́ ọ̀zọ́. Ìmí kàtà wọ̀ ká àti ọ̀gẹ̀lẹ̀ ọ̀run. Tá a bá fọ́ bá fọ́ bá fọ́. Ẹ jọ̀ọ́ ti kwanụ maka onye isi ọrụ ọhụrụ ga onye nke ahụ eh. hapụkwu ya o ọ dịkwa afụ m ọ dịkwa afụ ma cha cha cha cha. eziokwu hmm. tata nwekwa ya ọzọ ka mmeka kwaga afụ m ọ sị na ọ ga-achụ m n'ọrụ chụọ gị n'ọrụ ọ ga-achụ m n'ọrụ eh, ike agwụgwọ m m ga-anọziri onwe m m ga-anọziri onwe m biko ike agwụgwọ m selụgo m aka biko ngọ bebi ị na-anọkwara n'onwe gị ọwụ n'ifuru ọrụ gị n'anya karịa ya nwa nne mee n'ihe nụ mara eme ihe nne ka ihe ọ ga-emezi ka ihe iche na ọ ga-emezi ị chọọ ka ọ kwa ya n'ụzọ na-abụ onye isi elela n'anya ọma mma otu ọ chọrọ ọ ọwiche na o nwere ike ịdetụmanya hmm. m na-aga m na na mbụ ebere m na-emere unu unu na-achị azụ n'ụlọ ọrụ m mme m kwesịrị nkwesị ime n'iru ọrụ m ngawa <laughs> biko obi dị m ụtọ taa taa mere ya ọnwa labụ n'abalị atọ mụ na gị nọ na-akpa na ahịa ndị bekee na-akpọ Facebook <laughs> <laughs> gị nwa ada Egovin oyoyo daalụ nne nwoke naanị ihe nzuzo dị na ya nwoke naanị ncha ka anyị nụ ọ bụ ya chere ka ọnwa kere ji na nwa ya hụ na-agbakọ na-ama ihe mụtazi gị ka bụ iji nwayọọ otu ahụ mara wee na-eso ụwa